Onye na-eme isi bi n'ụlọ anyị. A hairdresser lives in our house. Onye na-eme isi bi n'ụlọ anyị. A hairdresser lives in our house.